ndị igbo ekelele m ụnụ ndị igbo ya dịkwara ụnụ na mma chukwu gozie ụnụ ndị igbo agamasị ndị igbo ndị ọma na-ege ntị <laughs> agamasị ndị igbo ndị ọma na-ege ntị mba aga m asị ndị igbo ndị efulefu na na-ege ntị ya wụrụ na m si ndị igbo ndị ọma na-ege ntị teni anwụ na-atọkara m na-asị aga m asị ndị naanị ege ntị ọhịa m ga-ekwu ndị Igbo ndị eriri ọrụ ndị eriri eri naanị ege ntị for the past six months a na-agba ụlọ ndị Igbo ọkụ na Lagos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 chukwu gozie unu ana m asị nke onye na-eme ya gaziere ya ebe ọbụla ndị igbo nọ ya dịrị ha na mma ya gaziere ha n'ụbọchị nke tata o nwere ajụjụ m chọrọ ịjụ onye igbo ọbụla onye ọbụla bụ onye igbo nwejuru mmiri ara afọ gị nwee to summon nna nna gị ị ga-agba afọ ka ị jụọ ha ajụjụ ihe ha na ndị ọcha gabigara 500 ọmụ years ago will you aga m eme ya dị those nọ na chọọchị ndị efulefu eriri eri agaghị eme ha ga-asị mba go to hell with their ancestors na jizọs kraịst ezuone ha na efulefu nwoke na-akpọ ntuni na ozuone ha na akwụna akwụna ashawo kọbọ nwanyị nwaanyị ebuliara ya elu virgin mary na ozuone ha those idiot will not ask their ancestors but i the awakened one of the biafran people biafran spiritual leader made the opportunity to summon i know my grandfather i met him i spoke with him if i have the opportunity to summon three generations ahead of him of my ancestors or four generation ahead of my grandfather, I will summon him and ask them ịjụ ha elee ihe ndị ọcha mere nnụ mgbe ha bịara n'ala Igbo ele advaịsị ele ndụmọdụ ndụ nwere inye anyị n'ụbọchị taa as onye amụma as dia are working the one ha ga-asị anyị chụọnụ ha ụkwụ eruo ala were na azịza zapụ ha mbara eji were na azịza zapụ ha na mbara ama were na azịza chụma ha chụma ha chụfuo ha ka ha yara ebe echi ha bịa ka ha laa onweghị onye of our ancestors ndị nna nna anyị ha ndị mbụ na ndị egede 4 to 500 or 1000 years ago ị ga-asọ m ọnụ today ị ga-agba afa ọ ị ga-akpọpụta ya jụọ ya ajụjụ ị ma na baịbụl nwere mgbe a sị ha na sọl gara aga machina sọl ka david ụmụ akụkọ inyom ha na-akọ na baịbụl na ọ gara aga sọmọn elija na elisha ka ọ sị na ọ gara aga sọmọn e, whatever rubbish ha na-akpọ na inwe the opportunity in real time ịsọmọn nna nna gị fourth to seven generations ago nna mụrụ mụtara nna gị nna nna nna nna nna nna nna nna nna nna nna nna nna nna ndị gboo mụtara nna gị ga ajụọ ya jụọ sị kọwara anyị ihe ndị ọcha mere nnọ mgbe ha bịara elee ihe iche na ha ga-akọwara gị ha ga-asị gị na ndị ọcha butere na ha nnu na shuga ka ha ga-asị na ndị ọcha gburu ha fọsụọ ha na onye na-ekpe egbupụ ya onye na-ekpe ha akpọrọ nwaanyị ya onye na-ekpe ha akpọrọ para ya onye na-ekpe ha egbuo ya egbuchaa ya akpọrọ para ya onye nna nna anyị ka abụ anyị den jụọ ha si ya elee ndụmọdụ nnu ga-enye ndị Igbo in of the Supreme Commander Nandi Ezebiro in the days of the awakened one of the Biafran people, Biafran spiritual leader. Ele ndụmọdụ ị ga-enye ndị Igbo n'ụbọchị taa. Ndụmọdụ ha ga-enye anyị iwu chụọ n'okpukpere arụ ndị ọcha butere na anyị chụọnụ ha ụkwụ eru ala chụrụnụ ha chụpụnụ ha away from bọda ndị igbo niile gburugburu ihe niile ha edomere n'ala igbo anyị were na ọkụ mụị na ya papụn ya n'ala igbo anyị kpụọ na arụ dịka arụ kwụsị ndị nna nna anyị ha ga-asị na anyị ga-akwa ala maka ekpukpere arụ ebutere anyị ụchụ anyị ga-akpa ala wepụ ụchụ ụchụ na mbara ama na mbara ala nke ala Igbo ọ ihe ndị nna nna anyị ha ga-agwa anyị ọ ihe ndị nna anyị nna anyị ndị mbụ na ndị egede ga-agwa ndị igbo si anyị na anyị jee kwa ala wọpụ ụchụ iju onye igbo n'ụbọchị taa ijuo 100 of ndị igbo 80 pesenti ndị eriri eri ndị efuleefu ndị aparị ndị nzuzu ndị inyo ofege ndị iberibe ha ga-asị gị hapụnụ ha na kristianity wu ihe ọma na jizọs kraịst wu ihe ọma maka awụ ha ndị eriri eri eriri nna ha rie nne ha and a ga-erikwe ha riekwa ụmụ ụmụ ha injinia the ha bụ ndị aparị aparị kụrụ nna ha kụrụ ha aparị kụrụ nne ha kụrụ ha and aparị ịhụ ga-akụkwa their fourth and fifth generation maka wụ efulefu ala Igbo na-agba aghara aghara ma a ga agwa onye akpara akpa na akpara ya akpa ụmụnna ha lawa ya esoro ha laa chineke ala igbo na-agba aghara aghara ala igbo na-agba ekpukpere ndị ọcha butere na anyị wa arụ arụ ga-ala n'ala igbo anyị ụlọ ụka ha wa arụ akwụkwọ efulefu ha waa arụ ihe niile ha domere n'ala anyị wa arụ krọs ha wa arụ onweghị otu mkpụrụ ihe wee eziokwu nọ n'akwụkwọ nsọ ha akwụkwọ efulefu chineke ala igbo ala igbo na-agba aghara aghara ana m akpọku ndị igbo anyị ndị aka ji ọfụ ndị tradishọnal rula ugbu a 99% ndị tradishọnal rula wu ndị na-aga anata blessed sacrament every morning ọwa arụ n'ala Igbo ọwa arụ na a traditional ruler ga-eje nana blessed sacrament onye ezi eji na traditional rula ga-ewere ọjị jee gozie n'ihu mmụọ kpee na ndị mbụ na ndị egede ya ruo na sọnde mọnin a traditional eburu mkpara jemeji ige ihe efulefu pastọ na pristi na-akọ ala igbo na-agbaghara ala igbo na-agbaghara aghara ndị igbo tetenụ n'ụra ndị uwe efulefu ndị efu eriri eri eriene nnọ eriri nna nnọ rie nne nnọ chọkwara ka erie nnọ anwụ na-awụ ha efu are you not stupid are you not an efu ọ wụ iwu hụ efu chineke ala igbo na-agbaghara aghara ala igbo na-agbaghara aghara ekpere m n'ụbọchị taa nwụ ka chineke meghee anya ndị igbo ka ha tete n'ụra maka asị An awakened mind cannot be enslaved. Onye tetere n'ụra a na-eri ya ọhụrụ. Onye tetere n'ụra a na-eri ya bullshit. An awakened mind cannot be enslaved. An awakened mind a na-eri ya ọhụrụ. Ịmara onwe ga-amara Chukwu. Ịmara Chukwu Chukwu amara gị. ga-eteta n'ụra ofe rụrụ arụ ezuone gị zuo zuone gị na jenereshọn gị nri ndị gbara na chukwu ha chu ha ya azụ ihe ike na-eme na ndụ ha ugbu a m kpọrọ chukwu aha ofu onye ga-asị chukwu na n'ọnwụ ya mụrụ jizọs kraịst chukwu n'ọnwụ ya kere ndị ọcha chukwu na ya kere ndị rom butere n'anyị ekpukpere arụ chukwu wụ naanị mmụọ nọ n'ala igbo mmụọ eji tụọ ntụntụ ala igbo mmụọ ndị igbo gbapụtara mgbe anyị nọ na nsogbu mgbe a na-achụ anya ọsọ ọya wụ chukwu mmụọ naanị maka ndị igbo ọnwụ nwoke ndị ọcha o oh, pastọ gwara anyị na chukwu na chineke wụ god kere ụwa niile nọ chineke awụ ya god kere ụwa niile chineke wụ naanị ike ndị igbo ndị ọcha 2000 years ago e nwere ha germans nwere nwere nwere eh, nwere tọ scandinavia nwere udi o dị ndị Igbo nwere Chukwu ị ga-ewere ike gị lụfuo ga-ewere nke anyị si anyị na nke anyị hụwuzi nke gị werezie nke anyị mee Chineke ala Igbo na agbaghara aghara Chukwu ndị Igbo wu Chukwu ọ naanị ndị Igbo ọwụ ya nwoke ndị ọcha ọwụ chukwu kere ụwa niile chukwu kere naanị ndị igbo chukwu na-anụ olu naanị ndị igbo chukwu na-agozi naanị ndị igbo maka ọmụmụ nọ na naanị nke ndị igbo otu nwere. ihe ndị ọcha butere wụ jesu kristi jesu kristi onye a na-akpọ jesu kristi n'ụwa gburugburu niile onweghị onye a mụrụ a na-akpọ jesu kristi ọ ihe ndị ọcha ji rie anya ọrụ the god of the bible onweghị energy a na-akpọ god ọ ihe ndị ọcha ji enweghị energy a na-akpọ almighty god ọ ndị ọcha jiri anya ọrụ ndị igbo tetenụ n'ụra tetenụ n'ụra ndị ọcha ewere na-ebere n'anya ji nwere akamụ were bere anyị ji ṅụọ garị ugbu a anyị nwere the awakened one bilitere n'ụra chọkwara ka ụnụ bilite n'ụra nwanne echi ga-abịa abịa ga-awụ sọnde ndị igbo ga-agbara jee gbajire na sọnde na-ege rọbish ihe pastọ na prist ga-akọrọ na ha the same bushit everyday ejikọ nnụnụ na-efe onye ọcha ga-abịakwa ịkpọrọ gị jeme n'eluigwe ya wụrụ na eluigwe dị ril iche na ndị ọcha ga-eji gị ụzọ eluigwe iche na ndị ọcha ga-eji gị ebe ị ga-eje ga-enwere sọf mind asị onye ojii ndị Igbo tetara n'ụra erie na erie nnuwu ndị eriri eri nnuwu efulefu efulefu eriri eri nne nwere isi nnu tiige n'aja ka ostrich teta nọ n'ụra an awakened mind ana na-eri ya a working awakened mind cannot be enslaved ọ naanị efu ndị igbo ndị eji n'ọrụ for over hundreds of years ugbu a achọkwara ha ka erie gwa ụmụ ha the next generation achọkwara ka erie ha ọrụ tete nọ n'ụra anyị mara onwe anyị enwere onwe anyị mara onwe anyị amara chukwu chukwu amara anyị ndị ezumezu ya mara anyị ofe rụrụ arụ eso n'anya ele chineke gochie nnu chineke gozie nnu ya dịrị ndị igbo na mma chukwu meghee anya ndị igbo gbaghara na ha meghee anya ha ka ọrịrị anyị mma meghee anya ndị igbo ka ofe rụrụ arụ zuoro anyị iri chukwu gozie nnu ndewonụ